ndị uwe ojii agbagbuo na nwoke anyị na-afụ kịta wee mee nwaanyị a nwunye ọbụla ajadu ma ụmụazị na-abụọ mụtara fabụrụ ụmụazị na-enwerozi nna ha gbagburu ya n'aba maka na o kwere enyefe ego ọ wee bụrụ na ka esi wee kaa ịkọ onye na-afụ afịa bụ eh, emmanuel michael okocha ọ bụ onye oji ego achụ ego n'aba ọ wee bụ ka esi wee kaa ịkọ na osi abịrịba wee na-abata aba ọ bataruo n'aba wee fụ ebe ndị uwe ojii na-eme akwụsị enyocha anya stop and search ha wee kwụsị ya wee sịa weta akwụkwọ ụgbọala weta akwụkwọ ụgbọala ụgbọala ha sịa weta akwụkwọ gosiri na onwere ikike ịnya ụgbọala nya drivers license o drivers license ha wee nenecha ya wee fụ na o nwere ebe o si eri mperi na ife niile akwụkwọ niile ọ chịrị fa na fa ka dị mma na onwebe nke mebigo onu hmm. fa wee were nya bụ akwụkwọ wee chinye Emmanuel wee si ya ngwa ya gbachazie ịma goroja. o wee sị fa na o nwere ego ee na oge enyefe ife ọbụla maka na fa egbuo onu ya oge na fa ga-egbucha ya oge bịakwasị ya ha ego na onwere ife ọ na-eweta ọ mepezi ụgbọala ya ka ọ pụọ onye uwe ojii nọ n'iru ụgbọala ebe ahụ mepee egbe n'ụkpụ a ọgba ee eh, Mr Emmanuel otu o si gbaa ya ọ daa ọ na-etizi nyere aka nyere aka asị ndị uwe ojii mabasa ụgbọala ha buru ụgbọala ha gbafelu nke na feyalụ ada aka ka fa nwoke anụnwụ na ọgwụ ka ha nyarụzi ụgbọala ha gbafelu eh, onye naanị ya nọzi onye o bu n'ụgbọala ahụ na-akọzi ife bụzi onye buru ee eh, Mr. Emmanuel tinye n'ụgbọala wee bujezie ya n'ụlọ ọgwụ a na-akpọ Living World eh, Hospital ịghọtago ebe a ka o bujezi Mr. Emmanuel asị ewee waa ya ahụ nke a na-akpọ sọjiri mgbe ọ wachaziri ya ahụ ahụ elu na ọ ga-adị mma ọ dịkasị na ụbọchị fraịde ka ọ nwụziri ya ka ọ gafere mkpụrụ ofu ụbọchị Mr. Emmanuel wee nwụọ ka ọ nwụziri ife anụ nwa a na-achọ ya bụ onye uwe ojii gbara ya anya bụ egbe ma afọ ya mana nke ikpeazụ a sị na-ejide gị na afịa bụ bụ kobranjok bụ afia ndị mmadụ wee na-asị si jee egbude bụ onye uwe ojii ka agbawukwu ya otu o si wee gbagbu eh, emmanuel maka na na-ekwuru si anya na anya ịghọtago ehe onye ogbu na anana mma ọgba egbe na anana egbe ebe ọ bụ na egbe ka o ji gbagbue si gbagbue ya maka na a na-anụ ụdị aka oge ọbụla oge ọbụla a na-anụ ụdị aka o nwekwara ọzọ ụlọ ewu n'arọ gara aga na asaba ebe ndị uwe ojii ji maka 50 naira wee gbagbuo nwoke oji ego achọ ego nụrụ nwaanyị ọfụ ama na nnụnụ ya bụ anyịkọ maka 50 naira ka 100 naira ka eji gbagbuo ya bụ nwoke ịghọtago hapụ nwaanyị ọka nụrụ ọfụ nwaanyị bụrụzie ajadu ifuge amara m ihe na-eme ndị uwe ojii biko ịbụrụ onye uwe ojii wee na-ana ife ọ bụrụ ka esi eme egbe e nyere unu bụ maka ichekwa ndụ ndị mmadụ ọ bụrụ igbu ndị mmadụ egbu na mmadụ si na onye enye unu ego ị na-ego a na-ana abụrụ iwu ọ masị gị ịchọọ mgbe ọbụla unu ghọta anọ onye chọọ onye unu mgbe ahụ ife ga-adị mma na unu emezie nọọ iwuriri iwuliti na onye jide onye akwụsị n'ụzọ ee n'oge enyu na ego nke a bụrụ na na ị nenechara akwụkwọ ya ee si na onwere ebe ọ na-eri mperi na o zuru ya oke na o mebie na e, wee sizie ka ọ gbacha esi agbacha gị arụ ka ide ha akpọchie ka ije tinye ya n'ime Ma nke ahụ na akwụkwọ ya dị ekwesị e, ka o si wee kwesị ịdị ịma gbagbuo ya ị naanị ya ego ghọtago abụrụ m ihe a na-eme ihe a nke ikpeazụ a ka ike iji esi were egbe egbe enyere unu bụ onwe ka o si wee dị ndị ori pụta ee eh, mmadụ bịa ka ọ gbuo unu egbu na were egbe zoo onwe unu ọ bụrụzi iji na-agbagbusi ndị mmadụ otu anụ unu mere ụmụazị afa bụrụ ndị nwere nna mee nwaanyị ọbụla ajadu unu ga egeje gbuolu ha mkpa unu egeje zụọ ha n'ụlọ akwụkwọ ndị mmadụ etie na mkpụ wee sị ka gọvanọ Alex Otiz ka ọ gbata ọsọ enyemaka ka a mara ife a ga-eme iji wee fụ na ya bụ nwoke bụ Kọbra Njọk na ọ tara afụ dịrịa maka na ịma na mgbe ọbụla ekwucha anya bụ ife asị na-akpụrụgo ha echiri na ya nụzi olufa amara na ya kpatara oge ọbụla fa aka na-eme ya bụ ife maka na ọ bụrụ na ata na ofu onye afụ gbufuo ofu onye gosi enye iru akwụkwọ ndị ọzọ ga-amụrụ akọ mana emecha enwere ike atụ onye ahụ obere nga ọpụta ma ezofu onye ahụ ọ ga ọ dịrọ mma si ji eme ihe a na-akpọ orientation a na-ewe mmadụ na ịbụ onye uwe ojii amalụ ka oburu onye ahụ dị tupu e wee buru egbe wee na-ebinye ibunye mmadụ egbe agba ibu ibunye ndị uwe ojii egbe ama na eru unu ikikasị ebi ha anaghị egbe gị were egbe gbagbuo mmadụ ọ ihe a na-agwa unu ewetago nna ya bụ ife adịrọ mma nwesị ka m weta ekere n'obi gị n'efe a ka ka e ga-esi gbanarị ya ọ dị gị ka ọ mmadụ onye uwe ojii kwụsị akwa na gị were ego nye ma gị zụọ ndị maka ụfọdụ na-asị ee na ọ ma na ife ndị uwe ojii mere adịghị mma mana na ọ ya abụ akwụsị akwa anya ya si o were ego nyefe anyị magazie ya naanị ọ bụrụzie na ee oke na ọlụ ha ịghọtago ọ bụzie nọọ ife dịrị fa nọọ otu ego esizi ebi mmadụ nwere ikike isi na oge nye gị ego onye asịkwa na oge nye ego oge nye gị ego ị ga-agbagbu ya agbagbu o nwere ife ọjọọ ịghọtago ee ego ka ọ bụ ịma ka nwoke si weta afọ o nwere ike ọ ka na-apụta afịa apụta ịmara na onwere ife ọrịa ịmara na nkwara ego o ji n'akpa e isi ahụ ego ego onye onyonyo gị ị na-agbụ ya egbe na gịnị na o nwere ego nna gị nyere ya dose ị na-ewu iwe na onye ego ahụ na ụdị na imepere ya afịa ị na-ewewere ewe ihe oge ahụ n'ụdị nọọ nke gịnịzi ọdịrọnụ mma ọdịrọnụ mma aha ihe nụrụ nwesịka nweta eri unu gbasaa n'ozi a biko n'ụmụnne m na gwa m ebumnobi unu ka ife ọdị unu ka nwere ike ịda na-eme iji gbanarị ya o nwere ife ọdị ka gọọmenti a ga-eme iji wee belata ife a maka ya bụ ife na-adịzi ọ na-akazi njọ ọnya bụ echi na-agbawa onye uwe ojii ndị mmadụ na-asị na ife luru ha ọ ife anụwa nwere ife ọzọ asị na ọ dịfa mma maka na otu ha na-esi eme ndị mmadụ adị adịkwu mma ọ ka ọra m n'ọnụ daalụkwanụ